ndị kọrenti nke mbụ isi nke anọ ka mmadụ na-agụ anyị otu a dị ka ndị na-ejere kraịst ozi ndị bụkwa ndị na-achị ezinụlọ n'ihe omimi nke chineke n'ebe a ihe a na-achọkwa n'aka ndị na-achị ezinụlọ bụ ka ahụ onye ọbụla na o kwesịrị ntụkwasị obi ma ọ bụrụ m ihe dịkarịsịrị nta ka unu ma ụbọchị ikpe nke mmadụ kpee m ikpe ee e ekpeghị m ọbụla onwe m ikpe n'ihi na ọ dịghị ihe ọ bụla m maara megide onwe m ma ọ bụghị na nke a ka a gụworo m n'onye ezi omume kama onye na-ekpe m ikpe bụ onye nwe anyị ya mere unu ekpela ihe ọbụla ikpe mgbe oge ahụ aka erughị ruo mgbe ọbụla onye nwe anyị ga-abịa onye ga-ewepụta akwa ihe niile ezoro ezo nke ọchịchịrị na ihe mekwa ka izu niile nke obi niile pụta ìhè mgbe ahụ ka mmadụ niile n'otu n'otu ga-ewekwa otuto ha site n'aka Chineke ma ihe ndị a ụmụnna m ka m mere ka ha ghọọ mụ onwe m na Apolos na oyiyi n'ihi unu ka unu wee mụta n'ime anyị ozizi a unu agabigala ihe edewuru n'akwụkwọ ka unu wee ghara ịfụli onwe unu elu otu onye n'ihi otu onye megide mmadụ ibe ya n'ihi na onye na-akpa oke n'etiti gị na mmadụ ibe gị ọ bụ gịnịkwa ka ị were nke ị na-anataghị ma ọ bụrụ na ị natara ya gịnị mere ị na-anya isi dịka ga-asị na ị nataghị ya ọbụna ugbu a unu erijuo afọ ọbụna ugbu a unu ghọrọ ọgaranya unu bụrụ eze mgbe anyị onwe anyị na-anọghị ya ee ọ ga-adị m nnọọ mma ma a sị na unu bụrụ eze n'ezie ka anyị onwe anyị wee sokwa unu bụrụ eze n'ihi na ana m eche na chineke were anyị bụ ndị ozi gosi dịka ndị ikpeazụ dịka ndị a mara ikpe ọnwụ n'ihi na e anyị ihe nkiri ya ụwa na ndị mmụọ ozi na mmadụ anyị onwe anyị bụ ndị nzuzu n'ihi kraịst ma unu onwe unu bụ ndị nwere uche n'ime kraịst anyị onwe anyị adịghị ike ma unu onwe unu dị ike a na-enye unu onwe unu otuto ma a na-eme anyị onwe anyị ihere wee rue oge awa dị ugbu a agụụ na-agụ anyị akpịrị na-akpọkwa anyị nkụ anyị na-agbakwa ọtọ e na-etikwa anyị aka anyị enweghịkwa ebe obibi anyị na-adọbukwa onwe anyị n'ọlụ were aka anyị na-alụ ọrụ mgbe a na-ekwute anyị anyị na-agọzi mgbe a na-esogbu anyị anyị na-anagide mgbe a na-ekwuru anyị anyị na-arịọ arịrịọ e mere ka anyị bụrụ dịka ihe a sachapụrụ n'ụwa ihe ehichapụrụ n'ihe niile rue ugbu a edeghị m ihe ndị a n'akwụkwọ dịka ana m eme unu ihere n'iru kama dịka ana m adụ unu ọdụ dịka ụmụ m hụrụ n'anya n'ihi na asị na unu nwere oru nnu ndị ozizi na nnu ndị ozizi ise n'ime kraịst ma unu enweghị ọtụtụ nna n'ihi na mụ onwe m n'ime kraịst jizọs were ozi ọma mụ unu ya mere arịọ m unu bụrụnụ ndị na-eṅomi m n'ihi nke a ka m zitere unu timoti onye bụ nwa m n'ime onye nwe anyị bụrụkwa onye m hụrụ n'anya onye kwesịrị ntụkwasị obi ọ ga-echetara unu ụzọ m niile nke dị n'ime kraịst dịka m na-ezi n'ebe niile na nzukọ kraịst niile ọbụla ma ụfọdụ fuliri onwe ha elu dịka a ga-asị na m gaghị abịakwute unu ma m ga-abịakwute unu ọsọ ọsọ ma ọ bụrụ na onye nwe anyị chọrọ m ga-amarakwa ọ bụghị okwu nke ndị fuliworo onwe ha kama ike ha n'ihi na alaeze Chineke adịghị n'okwu ọnụ kama n'ike gịnị ka unu na-achọ ọ bụ ụtarị ka m ga-ewere bịakwute unu ma ọ bụ ịhụnanya na mmụọ nke ịdị nwayọọ